n'ọkwa dike chi abalị ejiene dị ekwuba okwu ndị igbo ọkwa dike ebini ekwechiri ekwuba okwu ndị igbo ọsụwa oyibo ọkwa ama mbọsị imere 80 birthday eso m na ndị bịa metụ aka na afụ ọnụ mmanụ na afụ ọnụ gị na-eri mmanụ maka afọ ọnụ dị grade by grade <laughs> His Excellency, ịbụ nwanne Chei, ịbụ mafọ Igbo Chei, o nwere ihe na-eji ama ndị kara aka. Mbibe anyị mmanụ, ka anyị niile kene Maazị Ifeanyi nwosu aka mara mma ka anyị ga-akọrọ ifeanyị nwosu aka mara mma chineke gọzie maazị ifeanyị nwosu ọha na eze ekele m unu ndewonụ mụọnụ zụọnụ kachanụ kedu ndụmọdụ ị nwere ike ịdụ ndị Igbo anyị chefuru asụsụ anyị abụ asụsụ Igbo ejirozie wee kpọrọ ife ejighị ekpọrọ ife dị iche na ichefu ya ndị ejighị ekpọrọ ife nwee ife ha ma ehm, o kwesịrị ka onye ọbụla mụtara nwa fụ nwa n'anya ịfụ nwa n'anya so n'ime ka ọ mara asụsụ mụnwa na-ede ife n'oyibo o nwere igbo m na-etinye tụgharịa anyị n'oyibo ịma afụ ebe ọzọ n'oyibo <laughs> onye fụ ya etu ọzọ ọma na mmadụ dere ife ya ị na-etinyekwasị igbo n'ime oyibo gị <laughs> kedu ndụmọdụ ị nwere ike ịdụ ndị nne na nna maka ndị ọkacha kịta bụ ndị ọgbara ọfụ a ị na-afụ ife ụmụaka sụọlụ ha igbo a na-ene anya ee ụfọdụ asị gị na ọ na-anụ mana ọ da-asụ kedu nwere ike ịgwa ndị dị etu a nna anyị ife nna ekwu bụ na ọ akpọmasị ka ọ bụ mana ha anya onye ọha amaghị na-ekpọ nwa ka ọ bụ na ịkụziri ihe asụsụ nne gị na nna gị kụziri gị iwere na-aga n'iru onweghị ife dị mma si na ya pụta Eh, eh, eh, junior dachi ntandachi taji igba ami ka gosiri na ịma ha ife ọ bụrụ na ịma ife ọ bụrụ junior ka ọ dịrị ọ gị nwa ụzọ ya kụziri junior igbo ana onweghị uru ọ baara gị onweghị uru ọ baara nwa gị onye ewechighị enweghị azụ n'ụwa na ndụ egwu atụ na onye ọbụla onweghị mmadụ nwaanyị mụrụ nwere ike ịgbanwe ije igbo no man no woman born of a woman can 체인 d 이고 아니.